AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala ana m asị ka ọ gaziere gị ka ọ gaziere m ka ọ nụ anyị niile n'ezie ana m arara gị n'ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke Chineke na-asị ka onye nwe m due gị ụbọchị niile nke na-adị ndụ anyị abịala ọzọ ileba anya n'isiokwu nke dịrị ụbọchị taa ọ bụkwa site n'isiokwu ahụ nke anyị malitere n'ụbọchị gara aga ka anyị si wepụta isiokwu nke ụbọchị taa nke bụ gịnị bụ nchegbu ma ọ bụ oke echiche ma ọ bụ mmadụ ịdọkasị ahụ gịnị ka ọ pụtara mmadụ ịnọ na oke echiche anyị na-achọ iwepụta mkpụrụ okwu a bụ echiche ime ka o doo anyị anya n'akwụkwọ nke na-atapịa okwu nke ndị bekee na-akpọ Webster na-eme ka anyị matasị ọ bụrụ na m na-ebi ndụ nke m na-ahụghị ezigbo ihe ọ bụla n'ime ndụ nke m na-ebi naanị ihe m na-ahụ bụ nsogbu naanị ihe m na-ahụ bụ ihe ndị na-ekowe m obi n'elu ọ pụtara na ana m ebi ndụ n'oke echiche na ngalaba nke ọzọ a na-eme ka anyị mata sị na oke echiche pụtara mmadụ na-agaghị ekwe ka obi ruo ya ala mgbe ọbụla ọ nọ na ndọkasị ahụ otu ihe ma ọ bụ nke ọzọ mee n'ime ndụ ya ya dị ka a ga-asị na ọ dịbeghị onye gabigara ihe dị otu a mbụ nke a na-eme ka ike gwụ gị nke a na-eme ka ị ghara ịhụ onwe gị dị ka ihe ahụ nke Chineke bụ n'obi wee kee gị na ngalaba nke ọzọ a chọrọ ime ka anyị mata sị na mgbe ọ bụ mbilie ntamu mkpesa eju m obi nkọsara onye a ma akọsara onye a mgbe m na-akọ ihe ndị a dum mgbe m na-ekweghị ka obi m zuo ike ndị a dum m na-akọsara otu ọ dịra m ọ dị onye n'ime ha pụrụ iweta ogbugbo nye nramahụ m ọ pụrụ ime ka nramahụ ndị a bie na ngalaba nke ọzọ a na-eme ka mmata sị na apụrụ m ịbụ onye na-ata onwe m ahụhụ etinye anụ arụ m n'oke ihe ize ndụ n'ihi oke echiche aga m elebara onwe m anya n'ezie ọ bụrụ na ị ṅomie nkọwa ndị a na-akọwa gbasara oke echiche ga-achọpụtasị na oke echiche n'ezie na-egbu egbu nnachi ime ka onye ọbụla ka ezinụlọ ọbụla nke ji Chineke kpọrọ ihe marasị na ọnọdụ a pụrụ iweta mbibi nye anyị ka anyị mụọ akọ n'ụbọchị taa gịnị bụ akọ m chọrọ ka anyị mụọ gị onye mụ na ya na-atụgharị uche gị nwa nke Chineke ọ bụ ka anyị mata si na echiche apụghị ime ka ọnọdụ anyị gbanwee ọ bụghị ịlụpụtara anyị ezi ihe ọ bụla ọ bụrụ na ọ pụghị ịlụpụta ezi ihe gịnị mere anyị agaghị ewepụ aka n'ọnọdụ dị ka oke echiche ka anyị wepụ n'aka na ya lee anya n'akụkụ nke ọzọ oke echiche nwere ike ịgbachi akpịrị mụ na gị n'ụzọ dị anya, amaghị m ma ị hụọna ebe mmadụ abụọ na-atụgharị ụka otu onye ajụọ enyi ya nke ọzọ olee otu ọ dị ugbu a ya sị na n'ezie o ji m n'olu o ji m n'olu amaghị m otu a ga-eme ihe nke a echiche pụrụ ijichi gị n'olu ị gaghị ama ihe nke ị na-eme lee anya anyị nwere ihe ịma atụ ị hụọna ebe otu anụ buru ibe ya were eze tachie ya n'akpịrị o mee dị ka nke ahụ chọrọ ikutatụ ume ya taa ya ya kụja nọkwara n'ihe ụfụ mgbe o mere ka onye ahụ abụrụla onye nramahụ ya na-ebi ya ata akwa ya mgbe ọ tara ya arụ gaa hụ na anụ nke ahụ ejidere n'olu ga na-anọ n'ihu ụfụ mgbe niile nke a bụ ọnọdụ oke echiche pụrụ itinye mụ na gị mgbe m na-awụgharị ihe ndị a gị onye mụ na ya na-atụgharị uche m bịa chọpụtasị na oge ọ bụla nke ị nyere n'oke echiche n'agbanyeghị ịdị nta nke oge ahụ n'ezie ị na-etinye onwe gị na ihe ize ndụ emewo ka o doo anya sị na Chineke ahụ onye kere mụ na gị mee ka anyị nwee mpaghara nke ahụ anyị ebe anyị nwere ike iji chee echiche nke mere ka anyị bụrụ ihe dị iche site na ihe ndị ọzọ nke ekere eke ọ bụghị na ihe ndị ahụ enweghị echiche n'ihi na ọbụna ahụhụ maara otu ọ na-esi achọ ihe ọ ga-eri ma mmadụ bụ onye Chineke kere n'oyiyi ya echiche nke mmadụ dị iche n'echiche enyere ihe ndị ọzọ nke ekere eke ọ bụ ya kpatara ihe ndị a niile ekere eke n'agbanyeghị ịdị ukwuu ha nke ọ bụla hụrụ mmadụ na-agba ọsọ n'ihi na ebube nke Chineke dị n'ime gị gị onye mụ na ya na-atụgharị uche a sị m na ebube Chineke dị n'ime gị ọ bụ gịnị kpatara onye kpọrọ onwe ya onye nke Chineke ga-abụ onye nke ga-ekwe ka echiche rie ya mee ya ka ọ pụọ na mmadụ a na-eme ka anyị mata sị na ihe ndị a bụ ngwa ọlụ nke ekwensu n'ihi na anyị pụrụ isi n'echiche nke Chineke nyeworo anyị lụpụta ezi ihe ihe ahụ Chineke chọrọ ka anyị mee ma ọ bụ chọrọ ka anyị bụrụ ma onye iro achọghị nke a ọ bụ ya kpatara ọ na-eji esite n'ụzọ echiche abata n'ime anyị ime ka anyị si n'ụzọ nke Chineke pụọ dịka m meworo ka anyị mata n'ụbọchị gara aga mgbe ọ bịara mee obi anyị dị arụ gbajuo n'echiche anyị agaghị ama ụzọ nke anyị ga-esokwa ọzọ ihe ahụ Chineke m chọrọ ka anyị bụrụ abụrụ nke ga-adị anya ebe anyị nọ nke anyị na-agaghị enwetakwa ihe m ji na-ewepụta isiokwu a bụ ka mụ na gị mata na ọ dị ihe pụrụ ịla mmadụ n'iyi karịa echiche ọ dịkwanụ ihe pụrụla mmadụ n'iyi na-abụghị mgbe echiche ndị a dubara gị n'ime ihe ndị nke ị na-ekwesịghị ime ka anyị mara sị na ọ dịghị uru ọ bụla ọ baara anyị itinye onwe anyị n'ọnọdụ nke echiche ahụ nke ga-eme ka anyị ghọọ ndị nzuzu nke ga-eme ka anyị ghọọ ndị na-enwekwaghị uche ezi enyi m ya mere n'ụbọchị taa n'agbanyeghị ihe ọ bụla nke na-eme n'ime ndụ anyị anyị kwesịrị inwe nlekere anya chọpụta ihe kpatara Chineke ji mee ka ị wee bụrụ onye dị ndụ n'ụbọchị taa mgbe ị na-eme nke a ana m arịọ amara Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewo anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị north west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị nda gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Jésù sonye nsogbu jizọs ma ọ bụ arụ mgbu jizọs n'ogugo onye nkasiobi n'oge ọnwụ n'ọnwụnwa ihe ọbụla onye mgbochi jizọs bụ nke jizọs bụ onye mgbapụta jizọs bụ nke jizọs bụ nke jizọs bụ nke oge nọ ebe jizọs bụ nke ohere ọma ka anyị ji na-ekele ndị Seventh Day Adventist Church Choir ụmụde na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na amara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anọ n'ekpere na-anabata onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ụmụ chineke eji m aha onye nwa Jizọs jizọ na-ekelekwa unu ọzọ n'ụbọchị dị taa isiokwu anyị n'ụbọchị taa na-asị kpọta ha mgbe ha dị nta kpọta ha mgbe ha dị nta ndị ole ka a na-ekwu okwu ya kpọtara jizọs ụmụ gị site na mgbe ha dị nta ebe ihe ọgụgụ anyị akwụkwọ matiu isi iri na iteghete ana m agụ m iri na atọ ruo na iri na isii mgbe ahụ e ya ụmụntakịrị ka o wee bikwasị ha aka ya abụọ kpekwe ekpere ma ndị na-eso ụzọ ya bara ha mba ma Jizọs sịrị kweenụ ka ụmụntakịrị bịakwute m unu egbochikwara ha n'ihi na alaeze eluigwe bụ nke ndị dị otu a 15 o wee bikwasị ha aka ya abụọ si n'ebe ahụ pụọ ọ dị mkpa ka anyị kpọtara Jizọs ọmụ anyị dị otu anyị ji akpọta ha ọ bụ site la ichegharị ihu Chineke izi ha okwu Chineke anyị igosikwa onye Chineke bụ site na agwa anyị akwụkwọ ilu isi iri abụọ na abụọ amaokwu isii ebe ahụ na-asị zụlite nwata dị ka ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya onwe ya ihe ọzụzụ e nyere ụmụaka agaghị ahapụ ha ha tolitekwala ime ya ọ ga-adị dịrị ime ha ndị bụ nna onye nwe dụrụ anyị ọdụ n'akwụkwọ ndị Efesọs isi isi amaokwu anọ ndị bụ nna unu akpasukwala ụmụ iwe kama na-atọpụta na ha na ọzụzụ na ịdụ ọdụ nke onye nwe nke bụ ịkpọtụra Jizọs ụmụ anyị site na mgbe ha dị nta bụ izi ha eziokwu site na mgbe ha dị nta anyị kwesịrị iji ha ihe nlereanya ọma site n'okwu ọnụ na site n'agwa ka anyị ghara ịbụ ndị iru abụọ ndị ọba anyị ihe ọzọ n'ọnụ ụmụaka ahụ ihe ọzọ n'ime anyị akwụkwọ James isi abụọ amaokwu na abụọ sị na-ekwu n'otu a na-emekwa n'otu a dịka ndị agaji iwere iwu nke inwe onwe onye kpee unu ikpe kebọ ka ndụ anyị na okwu ọnụ anyị bụrụ otu chineke chọrọ ka anyị zi ụmụ anyị ịgụ akwụkwọ nsọ ditrinomi isi isii amaokwu ka isii ruo asaa si okwu ndị a m na-enye gị n'iwu taa ga-adịkwasị n'obi gị ị ga-ejichikwa ike izi ụmụ mgbe ị na-anọdụ n'ụlọ na mgbe ị na eji ije n'ụzọ mgbe ị na-ebili ọtọ na mgbe ị na-edina ala kebụla onye nwe anyị chọrọ ka anyị zie ụmụ anyị okwu ya anyị kwesịrị iji ha ịbụ abụ anyị kwesịrị iji ụmụ anyị ka ha mụta ito Chineke anyị kwesịrị ịzụ ụmụ anyị ka ha bụrụ ụmụ chineke ka ha nwee mmasị ya makwara sị la chineke nwere ndị mmụọ ozi ozi pụrụ ka ha na-echekwa ụmụntakịrị anyị ya makwa sị la chineke sị la ndị okenye ndị gị keta ndụ ebighị ebi bụ ndị gị wedata onwe ha ala dịka ụmụntakịrị ịmakwarala chineke nwere ntaramahụhụ dị ukwuu ọ gaji inye ndị gị ime ka ụmụntakịrị mmanụ ọnya n'ihi na akwụkwọ Matiu chapta 18 site na vaasị kembụ ruo na nke isii onye nwe anyị kwuru okwu sị na ihe dị mma ga-emere onye ahụ onye mere ka ụmụntakịrị mara ọnyapụ ịgbafu nkume nke igwe iri kụba ha n'olu mikpuo ha n'oké osimiri ụmụnne m ọ na-ewute m na ụbọchị dị taa ọtụtụ ndị nne na nna na ihe naanị ha ji azụ ụmụ bụ itiri telivishọn tiri ofim ha na-ele ha gaa skuulu mụọ akwụkwọ ha lọta ha ele fim ohere nne ma ọ bụ nna jejụọ ụmụntakịrị okwu chineke ma ọ ga-abụ kụziere ihe mmụta ka ezi akparamagwa adịghị a na ọtụtụ ụmụaka taa ndị maara akwụkwọ kama ezi akparamagwa adịghị ime ha biko kpọta ha na mgbe ha dị nta zi ha onye jizọs bụ n'ihi na jizọs hụrụ ha n'anya dịka ọ hụkwara n'oke gị na-eme nke ọ ga-edere gị mma amen onye mgbasa ozi josaya anụcha imela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ọbụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọ ọma nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta tinye asụsụ Igbo ka Chineke n'ime ịhụnanya ya mee ihe nriba ma n'ime ndụ anyị n'aha Jizọs amen ozi nke dị ụtọ nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo